ọma na ụmụ ọdịnala Igbo, anyị abịakwanụ n'oge awa nke eziokwu oge anyị ji awa eziokwu niile agba nke ọ bụ mụnwa bụ Ogbuefi Eze-Ana Ugochi tụbere n'Oraifite na-anọ n'isi maka ndị ọ bụ taata bụ izizi ha na-afụ m na soshal midia maọbụ n'eziokwu tv kpọọ m efi Eze-Ana Ugochi tụbere n'Oraifite awe ansa abụ m onye isi nchụàja na Ugochi tụbere ọdịnala tempụl anyị na-agba afa gbaa afa miri emi rụkwazi ọrụ mmụọ dị iche iche abụgazi m onye isi n'ọdịna na ọdịnala restoration prayer ministry bụrụgazi onye mgbasa ozi ọdịnala igbo so you can call me an ọdịnala evangelist i will answer my mission is to help people live better life. n'ụbọchị tata n'oge awa nke eziokwu isiokwu anyị ji wee bịa bụ all you need to know about mariners ndị mmiri water elements in general ọnya ka anyị ka anyị kọwa taa ọ bụrụ na ị ntị taa ị ga-amụta ihe ga-abara uru yes anwụ na ngwọ maka na nkwụ na-abịa ọgwụ ọzọ dị mkpa bifo anyị gabara iru na nkụzi anyị ji wee bịa bụ ọ bụrụ na ị na-esonyere anyị na aja anyị na-achụ n'igwe under our ministration nke ọnwa jenụwarị a ebe ukube gị e. yes anyị ebidogori taa ị ka nwere ike isonye maka na ọ na-alast eho whole yes so ọ bụrụ na ị chọrọ isonye na aja a aja mbụ n'elu aja ịpụta ihe aja esiri mmadụ elu mana nke bụ eziokwu bụ na ị nwere ike isonyere anyị n'ebe ọ bụla ị nọ na nsọtụ ụwa dum maka na ikechukwu ruru ebe niile esigo na aja abụghị ọtụtụ ndị mmadụ elu mana anyị anaghị eshi oyibo ọrụ ma ọ bụ na soshal midia maka na ọ dịrọ nesesịrị ọ bụrụ ihe anyị ji maka ịbịa mana aka tie ya uru ike dị na aja a na-achụ n'igwe etu esi eme ihe bụ ọ bụrụ na ị fọwọdụ ya tripl ya rikwest anyị debe n'ọta na-achụ àjà na-aga ọfọ na-ekwubi okwu n'isi gị ụbọchị ọbụla ganye na ọnwa anwa anwụ ejego ori m na tempụl jee gọọ ọfọ kwubi okwu chụkwazi àjà n'isi ndị niile sonyere anyị na nke ọnwa jenụwarị and ndị mmadụ ka na-ajọị ihe na achịkọwala gị bụ na ike dị na àjà a na-achụ n'igwe etu anyị si eme ya bụ ụbọchị anyị ga-achịkọta ya ịchaatị m na WhatsApp agwa gị details I need for you in order to book you ihe ị ga-eme forward ya three ya request mee donation token to the account number yes mbọsị a ga-achịkọta ya n'ụbọchị ikpeazụ ọnwa janụwarị anyị ga-eje na mmiri jee chụọrọ ndị mmiri aja mee saraka gbakọtazie n'elu ala na temple chụọ aja to entities of powers jekwazie n'ebe nchụaja nwa eburu wee mee saraka I can tell you n'ike dị na aja a na-achụ n'igwe maka na igwe ike ọ bụrụ na ị chọrọ iso naija nke ọnwa Janụwarị, ndị mmadụ ebupụbego ri eri bukwa abata ara onwe nri ndị bupụgo 2024 especially ndị n'obodo oyibo yes so ọ bụrụ ịchọ iso na chaachị chaachị m na whatsapp 08138243871 i repeat 08138243871 ọ ihe ị ga-eme maka iso na aja yes so gonna chat them. I'm gonna go other details I need for you. Kpọọ m akpọ na aja bụ fon ọ bụrụ na mmadụ bizi na m epigoro my PA will pick it ma they send I ewu respond mana ka na show you n'ihe nweta response almost immediately. nke ọzọ ọ bụrụ ị na-esonyere anyị site n'eziokwu tv ịlaikiri nkụzi ị na-anụ kịta ị ịnụ ya ọzọ jee na ma chanel eze ị ga-afụ nkụzi a ma fụkwazie over 1000 lectures nkụzi anyị na-ekuzi n'ọdịnala Igbo over the years awụkwazi anyị na watch site n'eziokwu eziokwu tv onwe Nollywood movie ọbụla ịwọchị na eziokwu tv chọrọ ịwọchị ọzọ ọbụla English movie jee na Ugochi Tubelu movie productions maọbụ jụọ na eziokwu great movies ọ bụrụ na Igbo movie jee na eziokwu tv Nollywood movies ịwọchịkwazie a anụ olu anyị na-emetụ aka na shia na-agwa ndị mmadụ maka eziokwu tv ka ị na-eme nke a ka chukwu okike pụrụ ime ihe niile gọzie gị n'ebe ọ dị ukwuu ya gazie ka anyị batazie na nkụzi ya gbara ọkpụrụkpụ anyị ji bịa asị m na nkụzi agba onye nụ ya ka ọrụ ibie metụ aka na shia bọtịn na-invite ya friends ka a join anyị na ọ bụrụ niile esonyere anyị site na our social media platforms ọ bụrụ niile esonye site na eziokwu tv tv gwa ndị mmadụ gbasara chanel a ihe anyị ga-agwa ụlọ nothing but the truth now ihe anyị chọrọ ịkọwa taata bụ ihe gbasara the marinas marinas bụ ndị mmiri anyị wee kwuo na mmadụ ọbụla any human spirit ọbụla nọ na earth nwere spiritual associates ọ bụrụ for a joke na-amụrụ gị ụbọchị amụrụ gị maọbụ na-amụrụ n'ọnwa amụrụ gị ihe nna na-achọ ịkọwara taata abụrụ rocket sayensị ọ bụrụgoro ihe dị ndị ọcha na onwunye yes gị nwa bụ onye riri ibu n'ihe ọbụla ndị ọcha kwuru obu nke bụ ya mma esikwa na for that uh, angle ị nọ yes wee kọwalụ gị ka ị marụ na ike dị nke bụ eziokwu bụ na ndị ọcha na onwe ha na-ene anya kwenyekwanụ na ike dị na all the uh, four cardinal points yes ha kwenyere na ya yes enwere ike ọ bụ na ị jere akwụkwọ nwere ike ịnụgo maka ahịa na zodiac signs yes ịnụgo maka zodiac signs kere ihe bụ zodiac signs zodiac signs bụ n'ebe ha ji wee kọwaa ya grupu onye into four groups yes ha ga-agwa gị na ọ bụrụ na ịbụ zodiac sign so so and so nọ ndị amụrụ n'oge dị etu a wee ruo n'oge dị etu a yes example bụ na asị na ịbụ Aris. n'ime ọgụ na ndị bụ Aris nwere link with water ọkwa ị nwere idea yes anyị nwa m ndị bụ Sagittarius yes a ga-agwa gị na Sagittarius nwere link with the core of the sun and land gwakwazie gị ejirimara ndị bụ ndị bụ Sagittarius a ga-agwakwazi gị na ha bụ ndị inventors ndị nwere great wisdom ndị na-adị too deep n'ihe gbasara spirituality go to Google and Google it all the zodiac signs nwere ihe eji marụ ndị yes elọta m mgbe travel out m gara india ị nwere ike iru ebe ahụ ịfụ na ọ nwere ndị n'ime ha stọdịrị ha na-akpọ pamistry. they read their palms yes usoro afa ha ji agba agba agwa gị na enwere ụzọ dị iche iche eji agba afa mana ihe nna achịkọwara gị bụ na na ha nwakwenyere na ihe gbasara ihe eji marụ ndị like na ọ bụrụ na onye nwụ fire element ka anyị zuo ya ka i wee ghọta ihe nna akọwa onye wụ fire element ihe ọ pụtara definitely na the person cannot go and marry another person bụ fire element a ga-enwerịrị crash maka na mgbe ọkụ nwulitere na nke onye nwulitere na nke onye a na-enwere ọkụ mana naturally na o kwesịrị ịbụ na onye a bụ fire element o kwesịrị naturally idecha onye bụ water element so that mgbe ọnwụ na oge nwulitere ka onwe ike gbanyụọ ya ịghọtara ya so mana side by ya ndị mmadụ adịghị ebelivu na ụmụ ihe na bezon na etu ha ghọtadebere mana ihe nna-achọ ịkụwara gị na o nwere karaktas enwegasịrị eji marụ ndị ndị sayensị nwere ike ọnwụ na ịgụtara ihe gbasara na enwere melankoli enwere eh, sangwa enwere ọdụsis osisi ihe niile abụ karakta difrensị enwere so onye bụ onye iwu ọkụ na onye abụ onye bụ onye iwu ọkụ ekwesịrị ịnụ no ha how fanciful or na-eme the ihe niile a nwere mgbe ihe njikọwa ihe a bụ like prayer mbụ ka iwegọta ebe m si abịa etu a ka esi wee nwee four cardinal points n'ọdịnala Igbo ọdịnala Igbo gwara gị na-enwere cardinal four cardinal points ọkwa nya ka anyị ji eme ahịa ahịa na-anọ n'ụbọchị na-anọ agwanwụ na-enwere eke na-ekwe ewu fire element yes na-eke ewu fire element bụrụ masculine spirit na-agwakwa gị na-enwere the orie bụ the feminine spirit bụ mmiri yes eh, feminine then gwakwa gị na-enwere afọ bụ masculine spirit yes bụ the air salamanders ọkwazi na-enwelu oh, the land element bụ nkwọ makana nkwọ wa na mother earth now na-enwekwa the elements like the gnomes the elves and rest of them bụkwa earthly elements na mana ihe a chọrọ ikwu taata gbasara ndị bụ water element ihe ndị ọcha nwere ya ọ ka anyị wee gwa maka gbasara ihe a na-akpọ zodiac ịchọọ ije gọgụlụọ lesen ịchọọ iji ma use my own gọgụlụọ ya ifu ebe ekwu gbasara ndị bụ Sagittarius gwago the element ha dị align with so ifụna na ihe nchọrọ ịkọwa taa abụrụ ihe adịbụrụ adị kama na ebe ị madebere what you don't know is only a mystery to you and not to all so kedu ihe nchọrọ ikwu maka taa achọrọ m ikwu gbasara ndị nwere link with water and gwa gị etu ị ga-esi esi wee align yourself ka ị wee nwee cordial relationship with your spiritual forces bụ ndị mmiri gwakwazi gị etu ị ga-esi wee build ya relationship then ị ya anụzi maka ndị ihe a na-ekwu gbasara ọrụ mmiri akụwago m nkụzi m the science eji ama na mmadụ bụ onye mmiri yes mana ihe chọrọ ka m focus attention today bụ etu esi alụ ọrụ mmiri ka wee gasịa na wee kwuo na ọrụ mmiri a na-ekwu maka ya gịnị ebe ọrụ mmiri ọlụ mmiri wụ when you take somebody to the water yes and eh, wee were ike dị na mmiri wee kwubi okwu n'isi ya wee align onye na ndị spiritual forces ya ka e wee ya ike so onye a wee bịa i can tell you based on the stories i know na that Arabic story book akpọrọ Bible ebe na-agwara gị na na mgbe Jizọs ndị ụka ọbịa na bifo o ọrụ ya n'obu ụzọ jee na mmiri eh, eh, Jordan John baptizim wee kwubie okwu n'isi mee ihe a na-akpọ baptizim wee bido ọrịa so ihe nna achịkọwala gị bụ na na simple eh, definition of what just happened based on that story bụ na na enidiri activate ya na spiritual ya nwere link with water ọ nya na so many things o mere ụkwa has to link do with water like mgbe o jekwu the fishermen the Peter of this world ebe a na-akụ azụ a gwakwara anyị mgbe ọ ga-ada elu mmiri ọkwa anyị na o nwere mgbe a chọrọ a na-ana ndị ọrụ nyanwa na ndị ụmụazụ ya tas ya zụta isi o wee si Peter na John ha nwe na mmiri azụ izi ha kụtara ha mepee ya ọnụ ka ha wepụta ego wee kwụọ tas ịfụnanya ọka na-agakwa towards that water n'ebe ebe anwa ihe na-esi na nke onye akarịa nọ maka ihe na onwe link with water ka ọ ya bụ ihe ọ bụla o mere ọgwadekwa ndị otu ya for support nwere ihe na-aghọta ihe na-achọ ịkọwalụ gị bụ na na-enwere ndị nwere link with water favor ego ha na-enwetakwa favor through their social associate for the waters so kedu ihe na-achọ ịkọwa na ya ọ bụrụ na ị nwere link with ndị mmiri ndị iyi ụwa gị ndị otu gị na ndị gị na ha nwere ka ekwuo na mmụọ den na-amụrụ gị enwere so many people nwee link with water either direct or indirect onwe ndị nwee link with water indirect in the sense na na onye na-etu anwa were link with water based on the maternal or paternal birth nwee ndị wụ directly na ọha nwawo were link with water ọ bụrụ by sudden ka e nwere ụfọdụ ndị nwere ike ịbụ na-enwere delay um, uh, delivery asị na ekwesịrị ịmụ ya n'oge etu a tata enwere ndị ekwesịrị taa, mana nke bụ eziokwu na ha mapụta ụwa taa enwere ike nwee delay delay delay delay two weeks ifu na onye a abanyego na another group o nwere ike ọ bụzie aris or whatever yes nwee ndị bụ na na-enwere ike in order for them ịbụ Sagittarius amụọ ha before 21st December dọktọ na-epredict na aga ga-amụ onye anwa mebi na ending December amụzi onye a elia ọfọlọ so o nwere entities of powers ndị n'ọrụ eh, in the spiritual realm to usher you in in this world gross material so ihe ọ pụtara bụ na those spiritual forces anwa n'ụbọchị ọmụmụ gị ha nwere link with you yes achọrọ m ka use all the simplest terms for you to understand what I'm saying. ihe m na-ekwu na ya bụ na ya n'ụbọchị ọmụmụ mmadụ nwere ụmụ mmụọ ndị ọ bụ ọrụ ha nọ ndochi wee welcome the person ihe ha ji wee mee tụ awụ because of na ha na ha nwere link so ọ bụrụ na amụrụ gị ụbọchị ndị mmiri ihe ọ pụtara na gị na ha nwere gịnị nwere link yes then ọ gwara ndị gbara mkpe yes ọ nwere ndị gbara mkpe ka m marụghachi ya esikọta ndị gbara mkpe o nwere ndị a mụrụ na the eve of either this zodiac sign or the other zodiac sign ime ihe pụta m eji zodiac sign amara gị atụ maka gị nwa bụ onye riri eri ya ikwuo asị kere ebe ọ dị na can you prove it can you prove it science wise ọ ya ka m ji jide in other words o nwere ndị a mụrụ n'ụbọchị eke ụbọchị eke eke midnight ma ọ na-amụrụ ha na eke na-abalị na-efotazi orie pụta na onye dị etu a nwere ike ịnọ in between hmm. ihe na-achịkọwala gị bụ na na ọ bụrụ na iwe onye mmiri o nwere ka esi esepụrụ ya ọtụtụ ndị mmadụ na-akọmplen eh, na ya na-afụdo sayensị kwụsị na ya bụ onye mmiri mana na ya marọ ka ya ga-esi wee nọ at peace with them gee ntị ma gee ntị nke ọma nke mbụ ọ bụrụ spiritualist ọbụla ma ọ bụ dibia ma ọ bụrụ onwe prọfet ma ọ bụ onye ọbụla na-arụ ọrụ mmiri ọ bụrụ na ị nwere link with ndị mmiri ma arụ ọrụ mmiri o nwere some adịghị agbada mmiri yes so ọ bụrụ na that spiritualist adịghị agbada mmiri eje arụ ọrụ mmiri forget it ọ marụrụ ọrụ mmiri onwe spiritualist ọ bụla sịrị gị na ya ga-anọ na biya na ya ga-anọ na biya and mmiri adọ na backyard ya ọ ya agba ụgbada na ya ga-anọ na biya wee rụọ ọrụ ọrụ mmiri the person na-erisighị saa anya gị ọfụma ịghọta ihe kpatara some of you ji asị na ọlụ mmiri n'elu gị ọlụ mmiri 5 times 6 times ọka na-apụta n'afa ndị ọ pụtara nke rụrụ agara aga e nwere so many things nwere ike ịkọsi ya gee ntị ka ige ntị nke ọma nya ka m achọ kịta nke mbụ otu nwere ike ime na ọlụ mmiri arụrụ gara aga maka na ndị mmiri na-asọ mpịtọ ka abụ ofu yes so ọ bụrụ na agbara afa etu si alụ na tempụl ọ bụrụ na agbara afa wee kwuo n'otu dị n'ụzọ gị ihe ndị ọzọ pụtasịkwa ndị mmiri pụta onwerọ ka m ma esi lụrụ gị ọlụ ọbụla na-eme eburu ụzọ lụgoro ihe gbasara data ụchụ maka na ụchụ nọ onye bụ ọtụ nọ ihe ọpụta na onye ahụ etozuru etozu ee ịkwụnụ ihu ụmụ mmụọ ka na ụmụ mmụọ rikọ maka ndị Igbo na-atụ ilu na nwata kọcha aka so ị ka ofu den nke bụ nwere ike ime ka ọrụ mmiri ghara ịga aga bụ mgbe ijekwuru kwuru na-ewe novice wee jekwa onye amara ihe gbasara ọrụ mmiri ka ọ rụọ ọrụ ọrụ mmiri like onye a na-agwa gị na ya ga-alụ gị ọrụ mmiri na ọ na-abịa na comfort of haus house or her si na ya rụọ ọrụ ọrụ mmiri eriri gị eri nke ọzọkwa bụ onye ọbụla nwaanyị onye a ga-akpọ ọgbada mmiri nke bụa ọ nwere ndị na-akpọ ndị mmadụ agbada mmiri je na-eme ọtọ nọ si n'ọrụ mmiri ka a na-alụ nke mmiri na nke mbụ na ndị mmiri na-asọ mpịtọ ịsịkwana na-emeri onye a ma ọ bụ na-emeri onye a aghara inwe crisis at the end ihe nna-achọ ịgwa gị bụ kpọọ m isi kpụrụ albat isi gị na albert abụrụ ofu and o nwere onye agha ga-ama ya ma ọtọ n'ọnụ ụzọ ya agba ya ụchụ dị mọ nwee onye ọya bụ emeghị ụdị ihe na-etu aghara ịgba ya ụchụ bezon ihe sie and o nwere ike onye na-etu ahụ enwero link with ndị mmiri direct link with ndị mmiri so ejego meghe ọtọ nọ n'isi ya ma ya nwere ike mee nwetara mpịawa azụ so esikwara na onye a na-eme nke bụ eziokwu na ndị mmiri na-asọ mpịtọ onye agbata na ndị mmiri iwu dị one of the entities mere insist ha na-eyi purity represent purity maka na mmiri enwe nwụcha ọ mmiri ka eji eme ihe nlu unyi ka ọ dị ọcha ndị mmiri white yes ndị mmiri na-eprefer white or another shouting colors. They don't like dark colors. You understand? Yes. So, mana ihe na-achịkọwala gị bụ na ndị mmiri bụ ihe ha chọrọ. So, kedu ihe na-ekwu maka ya? Ihe na-ekwu na ya bụ na ndị mmiri gị onye ga-agba na mmiri ga-abụ onye mmiri one two and ọ ga na mmiri jemie nke ịtọ isokwa ndị na-eje eme ọtọ nọ na mmiri ọ nwere ihe dị iche na unu enwere arụsị nwere mmiri yes like o nwere mgbe m jelụrụ mmadụ ọrụ na-ezu agụ iji azụ agụrụ o nwere arụsị n'ebe a na-akpọ ogbu efi yes iji ebe a bifo ekwe e ka ị gbadaa na mmiri anwa ije lụọ ọrụ mmiri ọbụla ị ga-ebu ụzọ bịagoro gbuo olu arụsị nọ na mmiri anwa gbuo ogbu efi gbuo ori ya anọ bifo ya gbadawa ịghọtara ya so nke anwa dị iche ebe ị ga-egbu anụ abụ n'elu ala ebe a dọwara arụsị ahụ bifo mmiri yes ka mmakwatụ ndị m arụsị dị na be anyị arụsị ikwu nne m a na-akpọ ogwugwu ụzọ olu a arụsị nwere mmiri ọ dị dịkwara ike na mmiri mana ọ na-elu ala so mana ị ya afụcha ya bifo ijewe na mmiri ije chụrụ mmiri aja ịghọtara nke anwa dị iche na arụsị nọ na mmiri ịghọtara mana ọ bụrụ na ọ gị nwere dọkịta mkpụrụ efi ị na-afụ ndị mmadụ na-eme ka na fesbuk ọkwa eziokwu si n'ọrụ mmiri ka a na-alụ jee na mmiri jee na-egbusa ọbara ihe awa ọtọ na ị na-eme mmiri bụ ndụ ndị mmiri a chọrọ ka ị bịa na mmiri na-eme ọtọ na-egbusa ọbara ọtụtụ ndị mmadụ emego ụdị omere etu ewere ha gbaa ha ụtụ so ekwekwana ka mmadụ kpọrọ jee na mmiri jee gbusa ọbara ọbara ọkụkọ ma ọbara ewu ma ọbara ihe ọbụla n'isi gị were pịtọcha ahụ gị ọdozi nwoke ya abụrụ ihe ndị mmiri chọrọ ọtụtụ ndị mmiri chọrọ bụ ịchọ ịlụrụ mmadụ ọrụ bụkọ ngwa ndị ji alụcha ọrụ mmiri etu a nke ka nke na-eme yes n'idiri ya ndị mmiri na-asọ mpịkọ ndị mmiri adịghị egbusara ha ọbara yes ihe ị ga-eme ewu ịchọ ije na mmiri ị nwere ike iji ya livestock nwere ike iwu ọkụkọ ọcha gị nnekwu ma ọ bụ oke ọba o nwere ike iwu ewu gị ma ọ bụ anụmanụ ọdụ mana ọ na-awụkarị white ka ndị mmiri chọrọ yes na ọ bụrụ na mmadụ chọrọ ije rụrụ ọrụ mmiri ọrụ mmiri dị ụzọ na-abụ enwere ihe a na-akpọ ibu ile ọma nwee ihe a na-akpọ kọmpliti ọrụ mmiri ihe anyị kpọrọ kọmpliti ọrụ mmiri mma abịacha na ya anwụ na nkwụ na-abịa ọ bụrụ na abịara ịbịa kpere ile ọma ile ọma simplement mba eji langweji ya aghọta ikpe ile ọma na ọdụ ka ihe a na-akpọ introduction na marriage na ịchọrọ ịfụrụ nwa onye chọrọ ịnụ ije mee na ba je kụọ aka n'ụzọ a na-akpọ ya ịkụ aka n'ụzọ ma ihe a bụ expression of interest n'ikwe m na ga-eme ihe a na nwere interest dị etu a onye je na be mmadụ jee kụọ aka n'ụzọ anụ bụrụ nwaanyị ihe mere owe expression of interest vat sọgụnwa na ofu enyi nwoke nwere ike ije kụọ aka n'ụzọ be mmadụ ọ bụ onye anyị n'ụlọ nwaanyị ee mana ọ ka a mara n'iwu uche gị ya wee kwuo na complete ọrụ mmiri ewu total settlement ndị mmiri ewu na ọdụ ka ịgba nkwụ nwaanyị so na ihe bụ na ya bụ na ịbịalụ ịbịa ikpe ile ọma gịnị na-adị n'ikpe ile ọma ikpe ikpe ile ọma nwere ike livestock nwere ike ịdị ya like urim like ọkụkọ like other eatable items mana so importantly nzu ga-adị ya edo ga-adị ya nkwụ ọkụ ga-adị ya then ego ayọrọ ga-adị ya na some vital vital things ga-adị ya then fill up with other eatable things maka na ị butere ihe ọnụ na-eri na-ayọkwazị ha ka ha nye gị ihe ọnụ na-eri so ndị a ka a na-akpụ ile ọma ọ bụrụ ime nke a ese na ịnụọ na nwaanyị ma ọ ndị isetụgo ndị mmiri no ihe mere ihe abụ ịgwa ha na uche gị dịkwa na ị ga-eme ka gị na ha kwụrụ a na-akpọ ya ikpe ilu ọma ọ bụrụ anya ma ọlụ mmiri my brother my sister maka na ọ bụrụ na ị marọ mmadụ nwere ike rie gị ọrụ jekwa ụdị ibudo etu a sị na ya arụọ na-arụghị ọrụ mmiri ịghọtara ya ma ose bikos na ihe mbọsị ha na-arụ ọrụ mmiri ndị a na-esetụrụ buru ibu bịa nji ka nkụwala mbọsị ha na-esetụrụ ndị mmiri igwe ha na-akwanye na mmiri mbọsị ha ka a na-esetụrụ mmiri gị ma ọ nwaanyị mmiri as case may ha a na-esetụrụ ndị ọgbanje gị ndị ọgbanje mmiri gị mbọsị ha na-esetụrụ ndị iyi ụwa gị na mmiri mgbe ha na-esetụrụ ụmụada ndị ejima ndị akpọrọ ọrụ na ndị niile gị na ha so nwere link na mmiri niile anyị fụrụ a na-akwanye na baf nwere ihe ha reprezentịrị ịghọtara ya enwere nke ndị eze nwoke enwere nke ndị eze nwaanyị enwere nke ndị ọbụla so mgbe ọbụla i tinyere na mmiri ndị ọbụla ewere oke ha ọnya ka nji wee sị ụlọ dị ka ịgba nkwụ ọnụ ka mgbe ị bịara ịma nwụrụ nwaanyị ma ọ ịgba nkwụ nwaanyị askesi ma ebi etu si asụ na be Mgbe ibu niile ya ịkwatara ma ọtaba dị ya ma akwa dị ya ma mma sọte drinks dị ya ma ncha dị ya ma ọgọ dị ya ma ewu dị ya nwere ndị nwe elu ewu abụrụgo nke ụmụnna maka na ndị ụmụnna a nọchiri anya ndị ichie ude na ncha abụgo nke ndị ụmụ agbọghọbịa na ụmụ ọgwụ oke ndị ụmụ okorobịa dị ọmụ ndị na-ana sigaret amagona ụmụ okorobịa and the rest of them etu aka ihe esi ihe ahụ ibu wee bịa etu aka ị ga-esikwa ebusa ya ọnwa ọjọọ na-ede di ya na ji di ya amaragona nke nna m nne m nwa a na-enye ịkpa ihe nri na nwunye na-apụ so ihe niile ya e furu ebute etu aka esi eke ka ndị ọbụla wee dị gị hapi ewu ahụ a na-egbuji ụbọchị a na-agba nkwụ n'elu ụwa bụ ewu eji esi ili ya ka ndị ichie so wee rie ewu na njideka na-eje ji ọnya kpatara na agbachara e na nkwụ once ka a na-agba nkwụ life ada agba nkwụ ugboro na ọgwụgwọ na-agbara nkwụ n'isi gị mara eji adabara ratabe nna gị ihe a ga-erita ọrụ onye ahụ price price onye mana ihe ọ pụtara bụ eruzie dị ọzọ ma agbazi nkwụ maka na ndị ichie ama eri ewu ugboro na n'isi ife enyi nwa etu aka ọ dị n'ọlụ mmiri ọlụ mmiri lụọ ya ọfụma ịmara ya mgboro na abụ yes aṅụ na ngwụ na nkwụ na-abịa mma ebe ị na-achọ ị na-achọ ịgbaji to complete ọlụ mmiri tụtụ anyị si arịọ na tempụ bụ anyị na-eji ihe chi ọkpa ịbụa aga anyị eji ewu gbadara mmiri ten dewezi eburu n'ụlọ anyị ga-egbu ịmarizin bifo jelụọ ọrụ ọrụ mmiri mma ebu ụzọ gwa ndị mmiri m nọ na tempụl si ya na ndị ejekwada eje alụlụ onye na etu a nwoke a ma nwaanyị a ọrụ mmiri ha duga ndị mmiri ma asụ m wee na eje ka nje rụọ ọrụ mmiri n'isi gị ya tụta ọrụ mmiri na ọdụ ka ndị ndị ezinụlọ m so m wee je nụta nwaanyị maka na m gwara ha na m na-ejekwa ha duga m na eze na-ebi okwu ezampụl na mmiri eze na m chọọ ka nje rụọ ọrụ kwụọ ngọ rụọ ọrụ onye na-eto ọrụ mmiri so having informed them nekwa ebe m na-eje ha ga-eso m mana ha soro jee m je rụcha ọrụ mmiri anwa bata n'ụlọ e ọrụ ha eburu wee mesara aka iwu oji abụ na ikwu na ibe gị duru gị wee jee nụọ nwaanyị ebe ụmụ nwaanyị ndị obodo abịa nke ha esizie rie ma ṅụọ ndị bịara abịa ịghọtara ya e etu a ka anyị eme so ndị mmiri m ga-eso m wee jee kwụọ ọrụ mmiri n'isi gị yes ha rụchazie ọrụ mmiri agwazie m ndị mmiri nke m na-ejerụchazi ọrụ mmiri na ha ga agazi n'ụlọ emesara aka gbuo eburu wee mesara aka ten gwakwụzie ndị mmiri nke gị nke mbụ na a ga-enye ha ewu na mmiri gwakwụzie ha dịcha ewu ahụ ha bịakwa n'ụlọ sokwa wee rie nke ebulu eji emesara aka so anyị bịawa anyị na-eji obere ewu obere ewu a ka anyị na-enye ha na mmiri ma ihe kpatara o ji agwa ewu ihe o ji agwa ewu ewu ji wee ka mma karịa iji ọkụkọ ọbụla o nwere onye ị ga-eji ọkụkọ wee jee lụọ ọrụ mmiri ndị otu ya ajụ agba eme ya asịrị n'ụwa anyị na ọkụkọ pere mpe ọkụkọ bụ ihe chi ọba na-abụ Ọ gọbere mbe ikelu dị mmiri ya ma nwaanyị mmiri askes mebi ya na ọda spiritual forces ndị ejima ndị dada ndị akpọrọ ọrụ ndị yi uwe ụmụada mmiri na ụmụ ọgbụ na ndị ọgbanje mmiri ọ dị small so n'ọdịnala igbo ihe ọbụla nwere ụkwụ ịnọ dị large enough group of ụmụ mmụọ iri elu ịghọtara ya maka na ọ bụrụ na be gị ọ bụrụ na ị chọrọ inye ụmụnna ihe ka ha rie ihe eje bara be gị fụ ụmụnna m bịa ta ọkụkọ ọ ga-abụ ihe chọrọ ọkpa ya nọ anyị tara igbo n'opekatazi mpe igbo ewu ma ọwụ ka e wee kechasị ya ihe ma ọ bụrụ igburu efi ọ ga-abụrụ ihe chọrọ ọkpa anọ so ọ bụrụ na ị chọrọ isetụrụ ezumezu ndị mmiri onye ahụ ya na-alụ ọrụ mmiri ọ ga-abụ ihe chọrọ ọkpa anọ ka ha wee kechata ya sọmtin ka ha wee si yes ya bụrụ nwa mana ị were ọkụkọ wee galụchaa ya ụfọdụ a na-asị na ha ratara ihe onye a mere na ihe kwuru na anyị sịrị okete oke ị maa na ọ dị ka gị nwa jere ije gba nkwụ ejuru ume esatụrụ ụmụ agbọghọbịa ọ ọga ya gbanwa nwunye wee na ndị a nwere pọwa ịchọ tara ya ya bọsị anwa ncha ahụ atede ọnwụ na ọjọọ isi obodo adịghịrị gị dere biskit abịa biskit ụmụ agbọghọ ibute na ya ka mmadụ na ya gbanwaanyị wee na ịma na ha dị pọwa afọ a ga-akwụcha ụlọ fatụ ụmụnna ụlọ ụmụnna anyị a ga-ashọt ihe niile dawn tiro ụmụ nwaanyị asị anyị na ha adịghị satisfai na oke ha ezigo ezugo ọ ga ọwụrụ ichefu biskit ihe enye ha ego biskit ibi m karịa ya na-ere biskit ọ bụrụ na ha sị na ha anabata ya ọbara gị ọ bụ na ha sị na ọ anabatara ije gota biskit n'afịa ịghọtara ya ihe na-achị kụwara gị ebe na-etu a ka ọ dị na mmụọ so ichi inye ha iri ihe nye ihe gbara agba ga-ezuru ha so abazie na baafụ nke agha nnukwu baafụ agha na-ebu enwere ọda item items e dịsịana those items ihe na-apụta ime baafụ abụrụ for joke ee serious business enwere ndị bụ nke a ka a ga-enyefa enwere ndị a ga-akwụ ụgwọ e nwere ego ayọ ya na eji akwụ ụgwọ ngọ enwere nọmba nọmba mgbe ọ na-adị ma akpọrọ ụlọ mbe maka ọrụ dibịa ka ewu ihe niile na-adị ebe a bụrụ joke imesizie ya ịkpa ninu kpaa ihe ọnụ na-eri maka na mgbe ị ga-enye nụ nwere famili ọbụla ga-enye gị list of ịgba nkwụ nwaanyị nye ya eriere ghara ịdị ya o nwere ndị ị ga-eje rice ga-adị ya ji ga-adị ya plantains bunch of plantain ga-adị ya bunch of ede ga-adị ya ji ga-adị ya ihe ndị ọzọ ịghọtara ya ego ga-adịkwuzie ya enye nne m nwa iji wee nakpa ya oke ọkpa asịsa nwa anyị na-achị kpọrọ na-emeri ya so ihe niile abụ etu esi eme n'ala Igbo etu a ka esi emekwu ya na mmiri ọ bụrụ na ime ya ọfụma ịmadị ịrụ ọrụ mmiri ọfụma so ịchọ ịrụ ọrụ mmiri chọọ onye ma anyị ya nke a ofu ịchọ na onye ga-eje gba apriko ọ bụrụ na ya lụcha na-alụ nke m rapa rapa six ga-adịrịrị ya maka na ọ bụrụ na eji ịnụ nwaanyị bịa ịgba nkwụ nwaanyị aba anyị ga-etiri rapa yes rapa dị very important na ọnya ka na-akpọ ịma ọgọdọ ịma ọgọdọ na uh, be anyị agafụrara akpọzi ihe gba nkwụ nwaanyị mana ịma ọgọdọ kwụsị aka nwa ndị nwuma na-agbara ọgọdọ izasi nne nwaanyị so rapa ya adị ya o nwere mgbe nna na-achọ ibido ọrụ ọfụma njereje rụọ ọrụ mmiri yes onye kpọ m wee je maka na anyị mụnwachi aka m wee je n'aka wee je gote ezigbote akwa yes ya akpa ha obiọma yes maka na akwa anyị na nwunye na mmiri ọkụ mmadụ ga-achịrị ya ụbara onye agha chịrị ya nọ maka mmanwụ ara ama akwa na ọnwa anyị na-ahụ origbo nwa nwaanyị na-amacha ụkwa na mmiri anyị eburu akwa ọchịrị ya nwa aṅụrị nwaanyị anyị kwu alụ alụrụ m ọrụ mmiri a wee na ya na ma that the ọf of that akwa ngoro instead ọf itinye full rapa o wee je tọbi tinye nwa obere ihe n'ọnụ ya tii na dị baf wedozie nnukwu rapa debe na bie ebe ka ọ ma <laughs> so mgbe a lụchaziri ọrụ mmiri a ndị mmiri mbịakwutere m sị m na nwaanyị a mere ojoro na ha ekwọrọ ihe mmemme m jekwa n'ahịa ji egote anụ dalakpa gwazie m ihe ndị ọdọ m na-eti n'ime si mma na mmadụ je m jiri aka m nwa na onye ọrụ ka m jiri aka m ruo m jiri aka dị ihe ha ga-anabata ya adịdu aka si ya ihe m na-achị kọwara gị bụ na those items etiri ebe a nwere ihe ha represent so ịkwena ka elobis bịa rụọ ọrụ ọrụ mmiri na ọ bụrụ na ọ mara anya ya ka ọ ghara iji ụmụ ọrụ nke ọzọ ọkwa bụ ọ bụrụ na anyị echazie ha egwu a gwazie ha na-enyegwu ụlọ egwu a maka na igbe ịpụta anyị ga-etinye egwu n'ala Igbo any chọwụ na emere ihe eji esi iri ebe bụ ihe chọpụ anọ yes ọ bụrụ na iji ego ala ihe ọ sọrọ gụọ ala ọ bụrụ na egbudoro ya ewu mgbe eji egbudo ya ewu ka ndị ichie na ụmụ mmụọ nọ na anwa bia witness that na mmadụ na mmadụ abụkọrịtara na ha ga-ele ala adị na-elele in agreement ọbara ahụ egbusara n'ala ọnya ga emezu apụta echi asị gị ga-aṅụ iyi isi bụ iyi ike ṅụọ ịṅụ a n'iyi ya ụmụ mmụọ egbuo onye ahụ because ha ga-asị gị na ha nọ bụrụ a witness ụmụ mmụọ riola chọta ọbara in agreement of ihe gị na onye akwụkwọ so ya kpatara o ji adị mma igwe ana mee insisti kwụsị ọbara na yaba ala ka ndị ichie wee gbaa aka ebe ka ọ ga-abụ apụta echi mmadụ bụ ihe dị ala esi onye ahụ ya were iyi ṅụọ na ana ebe a ndị ichie of course maka na ọgụ nwa wetara ewu a ga-akwụdoro gị so na n'ala igbo bụ ihe ọbụla ọnya batakwa na ịbịa nụọ nwaanyị nụcha nwaanyị ị na-anụ echi gbasị ihe na-agba nkwụ o nwere egwu na-adị ya egwu a na-adị ya wee ewu ụmụnna anyị egbu maka nọọ ndị dị ndụ wu representative of ndị ichie nwụrụ anwụ mara ewu ahụ egbusara ọbara ya na ebe awụ na-ebi ya I was there when Nkechi got married ewu a nwere ike kpezie ekebezi ya na ụmụnna eketachi obere ihe obere ihe dozi mmata ịtara maka na e ọha ewu ahụ unu kere ụbọchị ọ gbara nkwụ ga-eme ọpụta echi nkechi bichaa ndụ na be di ya nwụọ abịaka gbuo na ee, na nkechi a nwụọ na ọsọ ya bụgo na isoro rie anụ ụbọchị ahụ mana nna gị riri ihe esoba moto jee ozu nkechi ịghọtara ya ya ji wee marụ ga atọ aka iwe ghọta the power of that goat meat so in agreement ọ bụla a arụcha ọrụ mmiri ihe eji enye ha ewu a ewu alụto sil na taa na-arụ na ọrụ ihe gbasara ndị mmiri setụrụ ndị mmiri na bido taa nụ na ama emebizi ya ihe ọzọ nụ na ama apụtazi n'afa nụ na ama agbazi ụgwọ den abịazie na ewu iji wee jee kpọọkwa nnọọ ọkụkọ ka iji wee mee askes mebi na iji ete ile ọma ọ bụrụ ihe ya eji mma wee gbu what you need to do dip it inside the water and release it yes dip it inside the water however ọ bụrụ na ha decide ya na ha chọrọ iri dị bụ anụ ozugbo ozugbo anụmanụ etinye na mmiri wee nọ mmekit mmiri agbagbuo kụzie ka ọ na-asụrụ ọgụ ọmapụta mmiri erie ụmụazụ nọ na mmiri ihe na-ebi na mmiri ọgwụgwa nna ha chọrọ ka ọ ka dị ndụ for wil itinye na mmiri ifuru oyi egwupụta mana dọ nwere ihe dị mkpa ha etu ha ga-esi wee ka gbasara ozi enwere iri ike siri after some days ihe bi na mmiri erie ya bụ ọkụkọ maọbụ ihe iwepụta ịghọtara ya ihe dị mkpa na ometụgo na mmiri etu ha ga-esi wee kie agbasarọzi gị na-ege ntị nke ọzọkwa bụ na ọtụtụ ndị mmadụ na-ada eme agiu kere ebe a ga-anọ rụọ ọrụ mmiri ọ iwu na aga ga-ejeriri na mmiri si onye anwa ma ọnwụ na aga ga-ejewe na be nna ya <laughs> thank you for that question ihe m na-achọ ịkọwata gị bụ na ọ dịpedịrị ihe onye ma na ọrụ mmụọ ha na-alụ dipendịrị ihe dibịa idekwuru kwuru mewo o nwere onye nwere onyinye na a na ebe ọ na ọ nọ sọmụ ụmụ mmụọ ejeri ozi ụmụ mmụọ na-eje ozi na mmiri ka a na-akpọ the water sprites the mermaids etc you summon them they will come and receive the aja ka mmadụ ọ bụrụ na ịchọrọ na ịchọrọ chọrọ isendịrị mmadụ ihe na Lekki na Lagos wee mara anya ya iwee nọrọ n'ebe ị nọ iwee nọrọ ebe ị nọ wee jee weta datịrị ahụ ị chọrọ ise dịrị nwanne gị nwoke nọ na Lekki na Lagos iwere ha datị na anwa jee na the right park moto mebi God is good n'elu odu na Lekki jee mee wee bi I can tell you ozi a ga-eru nwanne gị anọ na legos aka ya etu a ka ọ dị ifolo hudo road so ọ bụrụ na onye nwere the power to communicate with the water element na mmiri ọbụla ọ nọ ọ ga-anọ na mmiri ọbụla chụọ aja lụọ ọrụ mmiri n'isi ọga ka ngwa ngwa tịrị gbara mmiri niile nwere link with Niger example na mmiri na-anọkarị alụ ọrụ na be anyị ana m anọkarị na ekulo ekulo mmụọ nwaanyị wide eze mmụọ nwoke yes eze na-ebi okwu n'ime mmiri na abụọ a nwere link with Niger so mmiri niile nọ n'ala igbo dị nke na naija so ozi ọ bụla ideliba ọ ga-eme ruo na naija bụ the headquarter mana ihe na-achọ ịkọwara gị bụ na ị nwere ike ịnọ na mmiri ihe dị mkpa bụ ma gị nwa na-arụ dị ọrụ mmiri nọ n'ọkwa ị kwesịrị ịnọ abụrụ ndị ụka sị nọ n'ọkwa grasia nke ofu nke bụwa na ịma anya ya gị na the water elements ana na communicate very easily you can summon them and pass that message iruke dị mkpagbu na iruru ebe ahụ ịkpọghasị ana na aja iyi na-ebute ụmụaka maka ịkwụ ngwọ soso pesin ịkpọkuo mmiri chie kpọkuo mmiri so esi a na aja abụ nke ụnụ dọtara ya ịkwa ịghara na ibu etu ọnwa dewudeliba na aka m nwa mgbata na eze na-ebi okwu ya mgbe egbu ụdọ m atụgoro ya nzu tụchara ya nzu enye m ya oke my personal gift nji bịa nyetazi ha gift wee ngwazie ha na na mbazi ka m rụọ ọrụ gbasara onye dị etu a akpọzie m mmiri so onye a si abịa were oke ọ na-aga so okpụrụgharịta ide eme argument weda na a ga-ejewe na mmiri obodo a ị na-achọ ịkọwa na onye ị na-achọ ịlụrụ ọrụ bụrụ onye nọ na sambisa ma ọ bụ onye mmiri befa bifo ije ebe anyị jee agụ na asa na mba na asa ịmụọ na onwere obodo ya bụ bifo ije ebe mmiri dị na vileji a dị ị ga-agbada ugwu ị ga-agbada ugwu ya ka ugwu ugwu trireki bifo ije gbata mmiri a dị n'okwute wee bịara iwu ugwu a wee gbagota o nwere obodo ị ga-eje ịkpa ị ga-agaga obibi iruo na mmiri asef ya gawe ọ bụrụ obodo ụmụ enwere ụmụ sekuriti issues ọ bụrụ na o nwere obodo ijele nwee security ọ bụrụ obodo e nwere ndị ntọrị mmadụ na-anọ n'ime ịkpa saịdị anyị jebezi ebe a dịje ịlụ ọrụ mmiri igbuo onwe gị azụgburu onwe etinye n'ọnụ gị ihe onye ka ya ihe mere ndị ya kere maka obodo ndị mmiri hapụgoro be ha ebe ọ nọ nwere obodo ndị mmiri na-abịa ha ọ nwere obodo mmiri dịgwara gboo mgbe gburugboo mana n'udo bad activities ha na-eme na mmiri a mmiri na ịmara ịbọ story mgbe gburugboo nwere some e enwero mmiri mana ndị okenye bịa chụba aja gọba ọfọ wee nwee ọgbụgba ndụ with water element wee bee mkpọkwụ mmụọ wee sị ya na ọ bụrụ na o mee ka mmiri gbapụta na okwute na be ha ha nwee mmiri na ha ga na-emerie nke ha ga na-emerie nke ha ga na-asọ nke ha ga na-asọ nka enye ha terms and condition onye abatara ọtụtụ mmiri nwere nsọ ụfọdụ mmiri aha asị na adị adọrọ ya amacha ụkwa na adị adọrọ ya ahụ orugbo na nwaanyị na nsọ adịghị eje na ya ihe niile abụ nsọ agụrụ gụrụ mmiri abịa enwere ike achụcha aja mmụọ asị ha n'aba. na oge na-eto oge na-eto ada mmiri ya wanite n'obodo ha bifo yi n'oyitu mmiri ya wanite ịmarọ na nke eze na-ebi okwu anyị na afọ na be ya ọ amụma ebe isi mmiri ya dị na Nnewi n'aka mmiri Nnewi ọ mmiri si n'okwute wee na-agbata have you ever asked yourself why is it that na mmiri a si na Nnewi wee gaa ma ọrụ ifute ma ọzọ obodo ma ihe niile ma atarị wee baa Naija have you asked yourself ihe kpatara o ji ahụ ịbaje n'eze anwa mmiri ma na ọ na-okwute ka o si agbapụta mana azụ binie kerezi ebe bata mmiri ma si isi mmiri e. ka na-ekwu okwu karịrị mmadụ Chukwu karịrị mmadụ ịfụ na mmiri ahụ na-azụpụtara ya pụtara ya na aki mmiri anyị na-ada n'ọrụ eze a na-agwa gị adị akụ azụ na ya ụbọchị ụbọchị eke nna m gwara nso nna m na ese ji akụ azụ ebe abụọ ụfọdụ mana ụbọchị eke jiri ya akụ azụ enwere terms and condition na mmiri ọbụla so ihe na-achịkọwa gị bụ na ọ bụrụ na imewu dị ya o nwere onye nwere ọtọriti na o nwere ike ị na-ebe ọgwụrụ nọ sụ ụmụ ọnụ entiti of power tụọrịa aja ọga mana ọ bụrụ mmadụ niile ọ bụrụ dibịa niile ọ bụrụ onye akpọrọ ọrụ niile emewuri ya mana onye emewuri ya ọ sị na ọ dịrọ pọsịbụl ịghọtara ihe niile ihe imewu yes o nwere onye ya abụ nwere dị lịnk wute ndị mmiri na ọsụ ma ọnụ ebe ọnwụ na ọ ndị mmiri aja na-ewe asept na ya bụrụ iwu na ọ ga-eje o nwere obodo mmiri adịrọ agụrụ ụzọ igbo agụrụ ụzọ igbo mmiri adịrị ya esogo nje lụọrụ onye obodo ahụ mmiri mgbe m gbawaziri afa ewee kwuo na n'obodo a na ha nweburu mmiri mana na enwere ihe e mere n'obodo a mmiri wee na na kịta na ebe mmiri ha gbanyeziri nwụ na agụ ezu taa agụrụ ụzọ igbo enwere mmiri so webe ọjọọ wee sị na mmiri a anago na to neighboring town bụzi agụlụ so ebe a ka m jeziri na mmiri agụlụ anwa ka m jelu jelụ ọrụ ya ọrụ mmiri so onye na-akụzi na obodo ndị enwere ozi mmiri dị na befa O nwere obodo ya awapụtara sị na almost entire local gọọmenti nọọsụ ofu taa nwere mmiri ịmarọ so onye na-achịkwazi m na ndị niile abụ ndị obodo mmiri adụ na befa na ha ma ọrụ mmiri ka na ha bụrụ ndị mmiri na enwere onye mmiri nọ dị ya ọrụ mmụọ abụrụ adụrọsọ rigid rigid na na iwuriri iwuriri iwuriti no ihe mmụọ na-akọnsida si awụdi obi onye na-alụ ọlụ so o nwere onye nwere the power e somon ndị mmiri chụọrọ ha aja deliver pass the message message get to the point onye nne so ama ndị ghọtara ihe m kwuru so onye nna achịkọwa kọwalụ gị bụ na ihe na-eme ka ọrụ mmiri gaa bụ one oke edishọn otu adọrọ n'ụzọ gị two na-ekwa the right ibu three na the right person na-arụ dị ọrụ ugbo onye nwere nke uti mmiri anọ ya akpọ ọgbada mmiri fọ ka a ghara ịkpọ ụdị na mmiri je na-egbu ọbara na-awụsa gị n'ahụ ka nkọwa alụghị etu esi wee rụ ya na tempụl na tempụl anyị n'ime tempụl anyị nwere ọlta fọ ndị mmiri yes na data ọlta dị ndị mmiri mmiri chimosue na ebe anwa mmiri be nne m ụlọ ya mmiri be nna m ụlọ ya ndị mmiri mụ na ha na-arụkọ ọrụ na arụsị nwere mmiri ya ịghọtara ya na that particular place edoziri ọfụma karịa adịghị egwusi ọbara bịa maka ndị mmiri na-asa ọbara ihe dị na ebe ahụ abụ ite mmiri a bụ mmiri ka ị ga na-agbanye mmiri ọnwụ na ite nke ya ị ga-amụrụ ha isensi ị ga-atụrụ ha nzu ị ga-amụrụ ha kandụl ị ga-amụ ihe ọbụla mana ọ bụrụ igbuso ọbara mana ihe anyị meziri denụ mana ha nwere ọfọ ha so ihe anyị na-emeziri bụ na anyị chọzie ka anyị jegbuoro ha anụ na-abịazie na temple ground anyị nweziri ebe adọrọ ụmụ mmụọ adọziri ana ana ndị mmiri n'ebe a adọziri ana ndị mmiri awụ ebe a ka a na-anọ wee na-egburu ha ihe mmehie ebe a ka adọziri ana kwọrọ ya ụlọ ebe ahụ ka isi eburu niile egburu ndị mmiri na-adị tụ achụ ije igburu ndị mmiri anọ anyị jere ebe a ha na temple anyị gụọrụ ha ọchụ wee gwa ha na anyị achọghịkwa ije gbuo eburu ha ha banye n'ebe nchụaja ka egboro gboro ha ebulu e egburozi ụfọdụ ebe ahụ gboro ha ebulu a ga-eri wee mesara aka sokarịa na-achịkọwa abụ na-etu aka ihe esi wee mie tụọ aja ndị mmiri ọga mana ọ bụrụzie na ịbịazie na mmiri ị na-egbu eburu ma ọ na-egbu ọkụ n'ime ọbara n'ime mmiri ime ka na egbu di enwere ihe adị ị ọbara na mmiri mmiri a na-awọchi ya ihu mmụọ ebe a dọrọ na nkịtị ka ị na-eguzo ọbara ahụ alisi fụgasị ụmụ anụmanụ ga-abịa na-efisti onit na mana nke igbusa na mmiri enwere uru ọbara ọjọọ sawa na onwe ya common sense kwesịrị ịgwa gị na ihe ị na-eme nwere uru ọbara instead of inweta uru na inwe mpịawa azụ for not doing the right thing enyiwe o nwere ike ụfọdụ n'ime ụnụ nwere ike ọnwụ na onwe onye kụziri ụnụ maka na ịgbara ọsọ agwụ o nwere ike ọnwụ na ị na-afụ okwu dibịa na-emekasị emekasị na Facebook si emekasị mana ị na ya nwa na onwe na-emekasị nwere ike ọ na-eme a na-ahapụ ya maka ihe na ya nwere onwe ya abụrụ nwa daretị ụdị ndị mmiri mana ma ọ mesi ịkpụrụ arụbat ịkpụcha nke nwee problem na ọbara na mmiri ọ na-ebute mpịawa azụ ọtọ na ọka ọrụ anyị ihe na mmiri etu anyị oke ka m kwụsị ebe a ọnwa ajụjụ ọ bụla ị nwere na nkụzi anyị kụzi taa gbasara ndị mmiri na etu esi achụrụ ndị mmiri aja ha wee ba bifo mechie na ya rụkwara ọrụ mmiri onwe ha ịkpọ kọmputa ọrụ mmiri wu total settlement of ndị mmiri however it does not stop you from from time to time ga were ihe ọrụ na-erinye ha gaa abụrụzi ọrụ mmiri complete ka ị na-arụ gaa wụzi jos from time to time were ihe ọrụ na-erinye nye ndị mmiri ana m eme from time to time ewere m ihe ọrụ na-erinye ha maka na ha abụrụgo ma ịpadi ha abụrụgo ndị nke m ka mmalụ ha ọ bụrụ na ịbụ nwaanyị anaghị anya na ịbụ onye ọrụ ifute ahịa a na-anụ n'ọzọ obodo o wee lụọ mgbe ị e sịrị ka ijefu nne na nna gị n'obodo ụlọ ọkwa ị na-egota biskit ọkwa ị na-egota bred ị na-eji abịa <laughs> so etu a na ijerụ lụọ ọrụ mmiri does mmiri na na ndị gị na ndị mmiri esemego okwu ma ọ dịghị setụrụgo ha once and for all maka gị nwa onye eriri eri na-asị ka yu plis kewaa m na ndị mmiri ekewa gị na ndị mmiri ntoto ya emesịkwa ụwa gị a na-ahapụ isi aka wee na-agba ụjọ ndị ahụ ya spiritual forces ndị ga-eprotect gị ma ọ bụrụ na ihe sie ike ka mma ga-atụ nwaanyị a bịara nkwụ ya ka na ọnụ mago bụrụzie nwunye ndebe ọzọ obodo mana na it na anyanwa na onwe ya dị fat na anyanwa kagbuo onye nwee link with ịghọtara ya eziokwu na ọnwụ nọ ndị ọzọ bụrụ nwunye ndị ọzọ bụrụ n'ebe a ka anyị emi ahụ ya mana ọ ga-abụ nwa ndị ọrifte so na-eji arụ ọrụ mmiri n'isi does not mean na gị na ndị mmiri enwe ọzọ link ị na-ege ntị yes so ihe ọ pụtara bụ na ị nọkwa nọkwa iwe okwu ihe bịa nye ha etu ahụ o si abụ nwatakịrị maara ihe ọ na adịgoro dị n'ọzọ ụgwụ ọ nọ n'ọgbọ ụfọdụ ogoro bred goro biskit bịasị ma ọ ma ịdaji mekwa biskit m nwetara ụlọ abịasị adị imere ọfụma jụọ eke ka gị na dịghị ọ na-ebikọ ọfụma si na a na-ebi ma ọ bụ na na chalenji anyị na-enwe wetakwa ya alụ maka na um, um, anwụ jụrụ akwụ o wee gbaa ya so n'iwu onye mmiri nọ not a ịsatụrụgo ezi ha na ịsatụrụgo ndị mmiri ha mere ya ezi so ịsatụrụzi ha mere ya ezi ọ bụrụ na nwata nwaanyị eke ezi so ha mere ya ezi anyị darie ịma ọ na ya nọkwa iwere ihe ọ na nne na nna gị ewee gọzie gị so nwa m nọ ya adịrị gị mma e, na ya bụ ebe ahụ ijere nọ ya abalị gị so onye nọkwa nọkwa were ihe ọ na-ejekwanye ndị mmiri nye ndị otu gị iwee gọziere ha na ije dị ije na ịmụtara ọkwanụ nwa na nwa na-afịa ahụ na ọ na-adịrị gị etu a ma ọ nara adịrị gị etu a anyị egwaghị ihe ihe eme maka na nwatakịrị gwanne ya ebe ọ na-eje gwa ihe ọ ekwu na olu so ana m achọ ịgwa gị na ụfọdụ nsogbu ị na-enwe ewu maka na ime ọdịnaya tem so na arụgoro ọrụ mmiri paip years ago does not mean ihe mere n'ụmụ na ịma arụzi kọmplit ọrụ mmiri ọzọ like adị agbachi nkwụ ugboro na mana ịgorọkwa bred ma ọ bụ igoro biskit nye nne na nna gị ọkwa ị na-ege ntị etu a ka o si wee dị maka gị nwa na-ajụ m ajụjụ na-asị ee arụchazi ọrụ mmiri ọka nwee niile na-aga na-anọkwa nọkwa chụpụrụ ha aja nye gị ihe ọrụ eri ọga madam ọ dị very important ọkwa ị na-ege ntị so ihe na-achị gị bụ na ka ị nụrụ olu m akpọchi n'obi gị itinye ihe ndị a kwuru n'ọrụ ọ ga-abalị gị ka nkwụsị ebe a inwe ajụjụ na nkụzi a ma ọ bụ na ịchọ ka agbaghara gị afa mmiri emi sendịalụ meseji na WhatsApp 0813 0813 82 871. I repeat 0813 82 871. agụọ m ụfọdụ isi ndị niile na-ege ntị ndị na-emetụ aka na shia bọtị, na ndị niile na-agwa ndị mmadụ gbasara administreshọn anyị bụ eziokwu chiri a sị na ọmaka ya emere ụnụ na arọ 2024 ga-abụ arọ ọma wee nye ụnụ gọkwazie ụfọdụ isi ndị children of the temple ya na ndị friends of the temple a sị m na onye ọra na-ejelu ụlọ ije ọjọọ na onye nwere ọya ejelu osi ọnwụ na ọya ejelu ya nwụọ n'ụzọ a sị m na akịkaka ya mụrụ na jijiji ya mụrụ a sị m onye sị ka ụmụ na ọ ụnụ ma ọ bụrụ ihe ọmụ na eru aka ọ bụrụ na mmadụ ihe na-eme ajọ mmadụ bụ mmadụ ahụ ọ bụrụ na mmụọ ihe na-eme ajọ mmụọ mee ya a sị m onye sị ka ụnụ na ọ eri oke n'ụbọchị ụbọchị afọ mebe onye anwa ya a sị m onye unu ji wee dịrị ụnụ adịgbu onye a na ndụ onye si ji wee nọrọ na anọgbu onye a na ndụ sị m na akakaka ya mụ na jijiji ya mụ osisi fụrụ ụlọ na-atụ ufere ufere amapụsịrị ọnụ kama ya siri ukwu bụọ ya asị m na nwaanyị ọbụla chetara wee rote ihe mere nwa ya nwụrụ anwụ si ka ihe mere nwa ya nwụrụ anwụ mee ụlọ m na nwaanyị a anwụchila ọzọ nwaanyị a na onwe ya asị m na onye sịrị ga-adị mma na onye a ga-adị mma mana onye sịrị ụnụ ama adị mma na onye a ama nnata mma ụwa agwụ a sị m na arọ 2024 ga-abụ ọmaka ọmaka wee nye ndị enyi anyị na ndị ihe anyị na-eme na-amasị n'aha Chukwu Okike nke pụrụ ime ihe niile onye ike niile si n'aka ya ya gazie ọ dịkwa na echi niile n'oge awa nke eziokwu ee maka ndị enyi m ndị mụ na ha enyi m metara onwe m ndị mụ na ha so na soshal midia ọ bụrụ na o nwere ajụjụ Actually send them now my personal WhatsApp message. Send the email at 0805 I repeat, 0805 78 HFUNA. I'm only sending the message at this WhatsApp number, my private WhatsApp number. It should be only message only. Thank you.